come on, come on. Open up your mouth well The Bible says he's going to fill those mouth with his songs of praise, songs of thanksgiving. Just open up your voice and begin to holler the name of Yahweh. Holler the name of Ebenezer, the spokesman in the furnace of fire. Kami osio, alabada ino, alawatele ongu, emubedi kaka obe, otuaka Can you just in your own language and just exalt the name of this God? He's big, he's kind, he's good. food. His mother, what may say he is, your mouth and begin to enthrone him. We enthrone you, Jesus. We enthrone you, Yahweh. We enthrone you, Ebenezer. We enthrone you, Jesus. bịa mere onwe ka eze ebube bịa mere onwe ka bịa mere onwe ka aka na-awọ mbọ bịa mere onwe ka ụkwụ yiri onye ọzọ bịa mere onwe ka bịa mere onwe ka ịbụkwa otu aka na-eru mba onye na-achọ dị na gị okechi bịa mere onwe onye na-achọ mma na gị na 2023 ya mere onwe Nigeria adịghị ike echebube damere onwe ka onye nwe mebi mata ike adịghị m eze damere onwe ka eze bi mata You said you would fight for us and hold our peace. In 2023, in our nations, you will fight for us and hold our peace. Oh, wherever we go, that's a damn onwe all

Yahweh. We proclaim the name of Jesus. Only you we reign. You will continue to reign in time to come, in years to come. Only you, Jesus. Oh, only you, Jesus. Only you, sweet Holy Ghost. Only you we reign. Ezebube bamero wega. Na Nigeria bamero wega. Ụmụ gị na-agba gị bịamero wega na. Ezebube bịamero wega. Nna m ebi na m ka eze ebube nna m onwe gị jizọs ebe ị matara ike ọkụ adịghị eze ya mere onwe gị onye nwe m ị matara ike ọkụ adịghị ekwufu m okwu jehova kwuchitere m ọnụ e. eze bube zara nkwa zara m e. otu aka na jizọs onwe gị ahụ matara ike eze bịa mere onwe gaa oke mmụọ ebi matara n'ike m eze ebube bịa mere onwe gaa oke mmụọ oke bow before the Maker, the Divider of all mercy. Can we bow down to this God? Can we bow down as we behold the Lamb that sits upon the throne, the King of Kings? Can we behold as we join the cherubims and the seraphims, as we dance to this God, as we bow to Him? Oh, come on, Eriokata. Oh, come on. Oh, come on. Heavenly tools at one. Heavenly tools at one. Oh, come on. Oh, come on. Oh, come kaburi sangubus Oniene sirike yadri Aya, the presence of the Lord is so mighty in your home, wherever you are. The glory of the Lord has risen upon you. It's your season, it's your time. Yes. Oh, kereke ebube gị na-echere ndị gozi ebube gị na-anụrụ ụmụ gị aya ebube gị na-emeri ekwesụ ebube gị na-anụrụ ụmụ gị ọgụ na ebube gị mara eze m ịmara ama ibe ebube n'onwe gị No one can stand with you. No one can challenge you. No one can speak when you speak. You are the final sayer. that is before you. One lady was around. Oh, come on, lady, God. What is that trouble that is before you like a mountain? Tell that problem. human lady is around. What is that sickness that's been troubling your soul? Tell that sickness, my human anymore is around. My healer, my defender, my shield, my fortress. seize this moment. Because Pokemon, you look at, is in your boat, is in your home. You, you I will lift our minds to the hills from whence coming my help. It comes from on ye, yeah, on ye. Ị ma na ebe kwa dike dike agbara abịa, agba ugboro, agba agọtụ ugboro, agba ugboro, agba ugboro, asaa. Ebe mababa ọkụ gbara kwa you're mine, i will sing to him. Eh, eh, le sono limosine ekele Aga dị oh, sono limosi aja gima Osimiri eruwari n'ọtụtụ gị na ahịhịa dị na ya singing, I got my soul. aga m akọrọ ụwa niile ihe <laughs> olileanya mbụ gị onwe gị zara m chimo nareke aga m eji niile nwere n'ụwa wee tụọrọ gị mma olisame aga m akọrọ ụwa niile me